matu isi nke anọ mgbe ahụ mmụọ nsọ duru Jizọs rigo n'ọhịa ka ekwensu wee nwaa ya mgbe o busiri ọnụ ọgụ ụbọchị abụọ ehihie na abalị emesịa agụụ gụrụ ya onye ọnwụnwa wee bịakwute ya sị ya ọ bụrụ na ị ọkpara Chineke kwee ka nkume ndị ọgwụ achịcha ma ọ zara sị edewo ya n'akwụkwọ nsọ si ọ bụghị naanị achịcha ka mmadụ ga-eji dị ndụ kama ọ bụ okwu niile ọbụla nke na-esi n'ọnụ Chineke pụta mgbe ahụ ekwensu kuru ya baa n'obodo nsọ o wee guzo ya n'elu akụkụ ụlọ ukwu Chineke si ya ọ bụrụ na ị bụ ọkpara Chineke tụda onwe gị n'ala n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si ndị mmụọ ozi ya ka ọ ga-enye iwu banyere gị ọ bụkwa n'elu aka ha ka ha ga-eburu gị ka ị ghara ịkpọbi ụkwụ gị na nkume na eleghị anya Jizọs sịrị ya ọzọkwa edewo ya n'akwụkwọ nsọ sị anwala onye nwe anyị Chineke gị ọzọkwa ekwensu kuru ya gaa ugwu dị nnọọ oke elu wee gosi ya ala eze niile nke ụwa na ebube ha o wee sị ya ihe ndị a niile ka m ga-enye gị ọ bụrụ na anyị ga-ada n'ala kpọọ isi ala nye m mgbe ahụ Jizọs sịrị ya laba Setan n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si onye nwe Chineke gị ka ị ga-akpọ isi ala nye ọ bụkwa naanị ya ka ị ga-ekpere mgbe ahụ ekwensu rapụ ya ma lee ndị mmụọ ozi bịakutere ya na-ejere ya ozi ma mgbe ọ nụrụ na a Jọn nye o wezụgara onwe ya jee Galili o wee rapụ Nazaret bịa biri na kapanọm nke dị n'ụsọ osimiri n'oke ala zeblọm na naftali ka okwu e kwuru si n'ọnụ aịzaya onye amụma wee mezu sị ala Zebulon na ala naftali n'ụzọ oke osimiri n'ofe jọdan galili nke ndị mba ọzọ ndị ahụ nke na-anọdụ n'ọchịchịrị hụrụ oke ìhè ndị na-anọdụkwa n'ala na onyinye ọnwụ ndị a ka ihe walitere site na mgbe ahụ jizọs malitere ikwusa na ịsị chegharịanụ n'ihi na alaeze eluigwe dị nso ma mgbe ọ na-ejegharị n'ụsọ oke osimiri galili ọ hụrụ ụmụnne abụọ simon ka a na-akpọ pita na andrew nwanne ya ka ha na-awụnye ụgbụ n'oke osimiri n'ihi na ha bụ ndị ọkụ o wee sị ha bịa nso m n'azụ m ga-eme unu ndị ọkụ na-akụta mmadụ ngwa ngwa ha wee rapụ ihe niile ha ji egbu azụ soo ya o wee si n'ebe ahụ gaa hụ ụmụnne abụọ ọzọ James nwa Zebedi na Jọn nwanne ya n'ime ụgbọ ha ha na nna ha Zebedi na-ekezi ihe ha ji egbu azụ o wee kpọọ ha ngwa ngwa ha wee rapụ ụgbọ ahụ na nna ha soo ya jizọs wee na-ejegharị na galili dum na-ezi ihe n'ụlọ nzukọ niile ha na-ekwusakwa ozi ọma nke alaeze ahụ na-agwọkwa ọrịa niile dị iche iche na nrịarịa niile dị iche iche n'etiti ndị ahụ akụkọ ya wee jezue na siria dum ha wee kutere ya mmadụ niile arụ na-adịghị mma ndị ọrịa dị iche iche na mmekpa arụ dị iche iche na-ejisi ike ndị mmụọ ọjọọ ji ha na ndị ọnwa na-eme ka anya ghara ịdị ha mma na ndị akụkụ arụ ha nwụrụ anwụ o wee mee ka arụ dị ha ike ọtụtụ igwe mmadụ wee si na galili na dekapolis na jerusalem na judia na n'ofe jọdan soo ya